AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị Igbo mara mma ndị Chineke gọziri agọzi ana m anabata anyị na ihe ntụgharị uche anyị n'ụbọchị taa na-ekele gị gị onye na-ewepụta ohere ọma ige anyị ntị n'ihe omume ndị a bụ ịtụgharị uche anyị na-aga abụọ tutu anyị aga n'iru ileba anya n'isiokwu nke anyị nwere n'ụbọchị nke taa anyị ga-anara onye nwe anyị ike ka o duzie anyị onye nwe anyị na Chineke onye dị mma eze onye hụrụ anyị n'anya anyị na-anabata gị n'ihe omume anyị nke ụbọchị taa na-arịọ amamihe n'aka gị ka ị bịa duzie anyị ka inye anyị nghọta na akọnuche zuru oke iji ghọta ma duziekwa n'ihe mmụta nke ụbọchị taa n'aha kraịst bụ onye nwe anyị amen na ihe omume ma ọ bụ ntụgharị uche anyị n'ụbọchị nke taa anyị na-eleba anya n'ihe a a na-akpọ mmiri mmiri elee ụzọ mmiri ga-eji nyere anyị aka na ahụike anyị eleghị uru ha anyị nwere ike irite na iji mmiri eme ihe ọ bụ ya mere aga m achọ ka anyị were akwụkwọ nsọ anyị mepee na akwụkwọ Jọn isi anọ amaokwu iri na anọ lee ihe akwụkwọ nsọ kwuru banyere mmiri ebe ahụ ọ sị ma onye ọbụla nke ga-aṅụ mmiri ahụ nke mụ onwe m ga-enye ya akpịrị agaghị akpọ ya nkụ ma ọlị ruo mgbe ebighị kama mmiri ahụ nke mụ onwe m ga-enye ya ga-aghọ n'ime ya isi iyi na-asọpụta rie nne rue ndụ ebighị ebi ka abụ okwu onye nwe banyere mmiri n'ezie n'agbanyeghị ihe anyị nwere ike ịghọta na ihe nkụpụta ma achọrọ m ime ka ị mara na mmiri dịgba mkpa ahụ nye ahụike anyị mana nrịrịa mana ahụike mmiri dị ọcha bụ nhọrọ eluigwe họrọ ngọzi pụrụ iche nye mmadụ ekere eke ọ bụrụ na anyị ewere ya mee ihe n'ụzọ kwesịrị ekwesị ọ ga-abara anyị uru nke ukwuu mmiri bụ ihe ọṅụṅụ eluigwe rọpụtara iji tụjụọ akpịrị mmadụ na anụmanụ nke Chineke kere Chineke nyere anyị mmiri na ụbara ọ bụrụ na ekee ma ọ bụ lee ihe okike nke chineke na ala akụrụ na e, mmiri anyị ga-ahụ na mmiri karịrị ala akụrụ ka abụ ịgwa gị sị na mmiri dịgba mkpa ahụ a na-eji mmiri eme ihe na mpụta ihe n'elu ahụ a na-eji mmiri na-eme ihe n'ime ahụ nke na uru mmiri bara nye mmadụ anyị apụghị ikwutacha ya otu o kwesịrị mana na nwa kpọmkpọm ole na ole anyị nwere anyị ga-eleba anya uru ha anyị nwere ike irite site na mmiri iji mmiri eme ihe a na-eji mmiri na-asa ahụ sapụ ahụ anyị ọcha sapụ ihe ọjọọ niile unyi niile nke dị anyị n'ahụ anyị na-eji mmiri asụ akwa sụpụ akwa anyị ọcha anyị enwee ike ị na-adị ọcha mgbe niile Chineke dị ọcha ọ chọkwara ka anyị onwe anyị bụ ụmụ ya dị ọcha site n'iji mmiri eme ihe mmiri dịgba mkpa ahụ mmiri na-enye aka ibu ọbara gazue n'ahụ anyị ebe niile ọ dị mkpa ka ọbara gaa n'ahụ anyị ọ bụ mmiri na-enye aka ebu ọbara gazuo ahụ anyị niile ọ bụrụ na akọwasịa ya n'ụzọ pụrụ iche ekewa ahụ anyị otu o kwesịrị anyị ga-aghọta na mmiri bụ ụzọ itoolu n'ime ụzọ iri ihe m na-achọ ime ka anyị ghọta bụ na ihe ndụ niile ma nri anyị riri eri ma ume anyị na-ekwu ekwu na ihe na-ebu ya agazuo ahụ anyị niile bụ mmiri ọ dị mkpa ka anyị na-eji mmiri na-eme ihe mmiri na-enye aka kụjụọ ahụ okpomọkụ mgbe anyị na-enwe ahụ okpomọkụ n'ụbọchị taa ọtụtụ mmadụ na ekwusị na ha na-enwekarị ahụ okpomọkụ ụfọdụ mgbe a na-ajụsị ị na-aṅụkwa mmiri otu o kwesịrị ị na-ejikwa mmiri na-eme ihe otu o kwesịrị n'ihi na ọ bụrụ na anyị ewere mmiri na-eme ihe ma na elu ahụ ma n'ime ahụ anyị ọtụtụ ahụ okpomọkụ anyị na-enwe n'ụbọchị taa anyị agaghị enwe ya ọ na-ewedata oke ahụ okpomọkụ ma ọ bụrụ na anyị ewere mmiri mee ihe ọtụtụ mmadụ abaala na nrịrị anya anakwaghị eji anya ha ahụ ụzọ otu o kwesịrị n'ihi na mmiri adịghị n'ahụ ha otu o kwesịrị kwa ụbọchị ọbụla gị tetara ụra ọ ihe niile ị na-eme ahụ gị chọrọ mmiri na ya n'ihi na imeju anyị ma kpọfụrụ anyị ma elu ahụ anyị na-ewepụ mmiri kwa ụbọchị ọbụladị ime ka nri anyị riri gbarie n'afọ anyị ọ chọrọ mmiri ọ bụrụ na agụkọta mmiri ahụ anyị na-ewepụ kwa ụbọchị ọbụla gị tetara ụra tutu chi ya na-eji agụkọ ya ọ na-enye anyị kọpụ mmiri nri nke bụ na mmiri ndị a kwesịrị ka e weghachikwa ya n'ahụ anyị ka anyị nwee ike gbanarị ọrịa anya ahụ okpomọkụ na ihe ndị ọzọ ha dị iche iche nke ndị mmadụ na-achọpụta n'ime onwe ha n'ụbọchị taa nke bụ na anyị kwesịrị iji mmiri na-eme ihe ọ bụrụ na anyị ewere mmiri mee ihe otu o kwesịrị ọtụtụ ha ndị anyị na-enwe n'ụbọchị taa anyị ga-agbanarị ha anyị kwesịrị ị na-edo onwe anyị ọcha site n'iji mmiri na-eme ihe ka ume nke ọma nri anyị agbarie nke ọma wezụga ihe niile ahụ anyị na-achọghọ bụ mmiri na-eme ihe ndị ya ya mere onye m hụrụ n'anya ọ dịgba mkpa ahụ ka anyị were mmiri na-eme ihe na nchịkọta ụzọ dị otu a ka anyị ga-eji were mmiri mee ihe ya enyezuo anyị ihe anyị chọrọ iji na ọ na-ahụ ike mgbe ị tetara ụra n'isi isi ụtụtụ were otu kọpụ mmiri dị ṅara ṅara ṅụọ ọ bụrụ na ọ ga-ekwe mee ṅụọ ya iko abụọ ọ ga-enyegbara gị aka ahụ ọ ga-eme gị gaa mkposi n'ụtụtụ ahụ ya enyere gị aka ihe niile ị na-eme n'ụbọchị ahụ a na-agara gị were were gị nọ n'ezi ahụike ọ bụrụ na gị eme nke a onye nwe anyị ga-agọzi gị na n'aha kraịst bụ onye nwaanyị amen anyị ekelela onye kere eluigwe n'ụwa onye nyere anyị ụbọchị taa onye mere ka mụ na gị hụ ụbọchị ọma nke taa ma na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso nwanne m nwoke nwanne m nwaanyị igbu ọma na-ege ntị na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụkwanụ gị tinye awr asụsụ Igbo awr asụsụ Igbo ka ị wee nụ olu nwanne gị nwaanyị na ndị Igbo ọma ndị Chineke gọziri agọzi anyị ekelela nwanne anyị nwoke John Paul onye nyere anyị okwu nke ndụmọdụ nke ahụike nke taa na-asị mmiri dị mkpa n'ime ndụ kee mmiri nke ị na-aṅụ ọ bụ mmiri nke kraịst nke ga-enye ndụ ka ọ bụ mmiri nke ụwa nke ga-eme ka akpịrị kpọọ gị nkụ n'ụbọchị taa ana m asị gị onye na-ege ntị ṅụọ mmiri nke kraịst na ọ ga-enye anyị ndụ ekpere anyị bụ ka mara chineke bara mmadụ n'ụlọ ụba n'aha jizọs amen n'ịga n'ihu n'ụbọchị nke taa ndị nkwa ya ga-enye anyị abụ dị ụtọ ụzọ ka anyị ji aga na mmadụ niile na ndị na-akpọ unu asị na ndị na-ekwutọ unu na ndị na-ebo unu ebubo unu na bọlọbọ udo udo na mmadụ niile

Seventh Day Adventist Central District Choir unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa abụ unu dị ụtọ arịrị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka ọ nọnyere unu ka ọ gbaa unu mee n'ihe ọ bụla nke unu na-eme n'ime ụwa n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke nwanna m onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ana m ekele gị eji m obi ụtọ na-asị ka Chineke nọnyere gị ka ihe gara gị nke ọma ka onye nwe m na-edu gị na gị ka onye nwe m mee ka ọchịchọ nke obi ya bụrụ nke gị onwe gị ga-aghọta ma lụpụtakwa ụbọchị niile nke ndụ gị anyị abịala ọzọ ileba anya n'ime akwụkwọ nsọ isiokwu nke m chọrọ ka anyị leba anya n'ụbọchị taa bụ nke na-asị ịgbaghara mmehie abụghị ihe na-adịghị mfe ịgbaghara mmehie abụghị ihe na-adịghị mfe ihe ọgụgụ anyị bụ nke ga-esite n'akwụkwọ Matiu isi isii amaokwu nke iri na anọ nna anyị na Chineke anyị onye hụrụ anyị n'anya onye ọ na-amasị ka anyị gee ntị ma soo nzọ ụkwụ niile nke gị onwe gị nhaziworo nye anyị nọnyere anyị n'ụbọchị taa Chineke ma mee ka anyị ghọta n'ezie na ọ dị mfe ịgbagharịtara onwe anyị mmehie n'aha Jizọs ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ Matiu isi isii amaokwu nke iri na anọ ebe m si na anyị ga-ewere ihe ọgụgụ anyị ọ sị n'ihi na ọ bụrụ na unu agbaghara mmadụ ndahie niile ha nna unu ga-agbaghakwara unu ka m gụgharịa ya n'ihi na ọ bụrụ na unu agbaghara mmadụ ndahie niile ha nna unu ga-agbaghakwara unu gị onye na-ege ntị n'ezie Jizọs Kraịst egosiwo mụ na gị ụzọ esi ekpe ekpere na anyị gbaghara anyị mmehie anyị niile dịka anyị si gbaghara ndị meghewụrụ anyị ma n'ụbọchị taa amaghị m ma okwu ndị a ma ha nwere nhụkụ n'ime anyị anyị ọ na-agbaghara mmadụ mmehie ọ na-adịrị anyị mfe ịgbaghara mmadụ mmehie a na-eme ka anyị mata n'ụbọchị taa na ọ bụ naanị mgbe ịgbaghara mmadụ mmehie mgbe anyị gbaghara ndị mmadụ mmehie ha ka nna anyị ga-agbaghara anyị anyị enweghị ezigbo mmụọ nke mgbaghara n'ime ndụ anyị ọ bụrụ na anyị nwere ezigbo mmụọ nke mgbaghara n'ezie anyị ga-abụ ndị ghọtara ụzọ a nke esi ekpe ekpere nke Jizọs Kraịst ziwuru anyị mgbe onye a na emeghe m ọ dị onye m na emeghe mgbe m na-achọ ka onye a gbaghara m mgbe m na-achọ ka chineke gbaghara m eji m ụgwọ ịgbaghara ndị ọzọ nramahụ anyị na-enwe bụ ọ dịbeghị onye chere echiche ṅomie ghọta ụdị ịhụnanya na ụdị amara nke jizọs kraịst nwere ebe anyị nọ na jizọs kraịst bụ onye nke gbaghara anyị mmehie niile nke anyị mehieworo ma ọ bụrụ na anyị ga-abụ ndị ga-eji ezi obi kwupụta mmehie anyị niile ikwupụta ha ya ya bụrụ ihe metụrụ gị n'obi gị nwee ezigbo mkpebi bee akwa n'ihi mmehie nke wụrụ n'ezie jizọs kraịst ga-agbaghara o kwesịrị ka ahụ n'ime agwa anyị ndụ nke jizọs kraịst ka akparamagwa anyị na-egosipụta ịhụnanya nke jizọs ọ bụrụ na anyị natara onyinye ndị a nke dị mma bụ ikike nke ịgbaghara mmehie site n'ebe Chineke nọ o kwesịrị ka ahụ ya n'ọlụ nke mụ na gị ka anyị bụrụ ndị ga-agbaghara ndị ọzọ mmehie ka anyị nwee ogologo ntachi obi ebe ndị ọzọ nọ ọ bụ ezi ya na ọ dịghị mgbe ndị a ga-emetacha ihe na-atọ m ụtọ ha agaghị emetacha ihe ga-atọ gị ụtọ ma a sị gị nwee ntachi obi hụ ndị a n'anya nwee obi ebere n'ebe ha nọ leba anya n'ime ndụ nke gị mara ma ụdị ndụ a ọ dị n'ime gị ma ihe a nke ndị a na-eme bụ ihe na-akpọ ihe arụ nke ga-eme ị gaghị agbaghara ha ma ị na-eme ya onye ọzọ Jizọs chọrọ ka anyị mịa mkpụrụ nke ịhụnanya ọ dịghị mgbe Jizọs Kraịst sị na anyị nwere ike ịgbaghara ọ sị gị gbaghara ndị a gbaghara ha na ịbụ onye nke ga-ahụ onye agbata obi gị n'anya dịka onwe gị nke a karịkwaranụ n'ezie ịsị abụ m onye nke Chineke mgbe ịbụ onye nke Chineke ekwesịrị ịhụ ụdị nke Chineke n'ime gị na ekwesịrị ka ịtụ egwu Chineke idobe iwu nke Chineke bụrụ ihe nke ga-abụ ọchịchọ nke obi gị biko gị onye na-ege ntị otu ihe dị mkpa ị ghaghị ịghọta n'ụbọchị taa bụ ọ bụrụ na ntụkwasị obi gị niile na okwukwe gị bụ na ị ga-eme ihe nke Chineke na-achọ na ị ga-abụ onye ga-enwe ike so ụkpụrụ nke eji ebi ndụ nke Chineke tọwụrụ nye gị gị nwee ike hụ mmadụ ibe gị n'anya n'ezie ị ga-achọpụta site na amara Chineke na ọ dịkwaghị ihe nke dị na iwu iri nke Chineke nke ị na-emebeghị ọ bụ ya bụ otu mkpụrụ okwu m ga-ahapụrụ gị n'ụbọchị taa ị nwee ike hụ mmadụ ibe gị n'anya nwee onye agbata obi gị n'anya nwee ezinụlọ gị n'anya n'ezie ọ dịghị ihe kọrọ gị n'iwu iri a nke Chineke nyeworo gị ekwesịrị ka a na-ahụ anyị ndị nke na-ebi ndụ nke Chineke ndị nke ọ ga-abụ ebe ọ bụla anyị nọ ahụ ihe n'ime anyị ahụ akparamagwa nke Chineke n'ihi na mgbe ị na-alụ ọlụ dị otu a onye ahụ nke ị chere bụ onye na-ada mba onye na-adịghị ike onye mmehie ị na-anapụta ndị dị otu a na nramahụ nke dị ukwuu ma site n'ọlụ ọma m site n'ọlụ ọma gị ndị a bụrụ ndị ga-enweta ihe nke Chineke ọ bụrụ naanị na ha ga-enweta ihe nke Chineke ihe nke Chineke nke ga-acha n'ime ha ga-abụkwa nke ndị mmadụ ga-ahụ ya enwe nhụkụ n'ebe ndị ọzọ nọ biko ihe anyị ji na-eleba anya n'ihe ndị a bụ ka ihe anyị kpọrọ ihe na-abụ ihe ghọrọ anyị ihe n'ụbọchị taa ọ dịghị onye maara mgbe ọ na-anọ rue ọ dịkwana onye maara mgbe chi na-ejikwu ya ka ọ ghara ịbụ n'ụbọchị ahụ asị gị si ebe a pụọ ajọ oru nke na-ekwesịghị ntụkwasị obi ya bụrụ naanị anyị enweghị mmụọ nke ịhụnanya ga-abụ ihe ga-eduba anyị n'ọnwa ebighị ebi Chineke ekwela biko n'ụbọchị taa ka anyị kpagharịa agwa ka anyị chegharịa uche ka anyị gee ntị n'okwu Jizọs ka anyị so nzọụkwụ Jizọs ma ghọta sị na ịgbaghara mmehie abụghị ihe na-adịghị mfe ịpụrụ pụrụ ịgbaghara m mmehie apụkwara m ịgbaghara gị mmehie ka onye nwe m gọzie gị ka anyị were ohere kelee onye okenye onye mgbasa ozi onye nyere anyị oziọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa eze nlewemchi imeela n'oziọma nke inyere anyị na-echekwutara anyị na ọ dị mkpa ka anyị gbaghara ibe anyị mmehie onye na-anaghị agbaghara mmadụ mmehie nna anyị nke bili nigwe agaghị agbaghara gị mmehie ma narị onye ọma na-ege ntị ka anyị gbaghara ibe anyị mmehie ka chineke wee riwe otito na ọjịja mma n'aha jizọs amen ezigbo omume n'ọga dịrị ya ya mma

bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at nwa chineke na-ege ntị kọrọ na-ekwentị na 0706 363 7224 0706 363 mara na ị nwere ike ige ozizioma ọma nke taa na www.awr.org tinye asụsụ Igbo www. awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo